ekedo ya ekedo ya ihe ahụ agaghị adakwazi ọzọ ka m gosi ka esi eme ya ebe ọ bụla ihere ekedore onye na-egosi ka osisi a ghara a na-eme gịnị adakwa ọzọ ebe ọ bụla ị bịara mgbe ụfọdụ ịhụ ya ị gara atụ ụjọ sị kedu ihe mere ebe a ma ihe eji ekedo ya otu ahụ gịnị ka mkpụrụ osisi a ghara ịdapụsị wee ruo n'oge ọ chara onye nwe anyị ga-ewere ya ọ ihe akwa ojukwu na-arụ ihe ihe nkwụ ojukwu ihe ọbụla nọ na nkwụ na-arụ ọtụtụ ọrụ dị iche iche ihe niile asị na gịnị akụkọ nkịta akọrọ egosi ya n'anya ụnụ ahụ ya aga m egosi ụnụ azịza ihe eji e iko ego ya ahụ maka ihe otu ọmịa ya ahịa eshie hmm. mana o tere eke gara ya ugbu a ọ ga-ezi ezi hmm. ah, karịsịa ọhụụ nọ nke ogbe ojukwu hmm. ka etigara enweghị eh, eh, e ihe ga-emezie mgbe mbụ aka m ọwa onye kenya otu na o jiri m na ọ ghara ehi ehi ya awụ ọdịnala Igbo mgbe mbụ ihe niile a na-arụ ọrụ mebichie ihe niile mana onye kwechi ya kwe ah. ndị Igbo ekunye anyị na-aga na atọ ntọala ihe gbasara asụ na omenala Igbo chọpụtakwa ihe ndị gị zigasị a na-emegasị na ihe ha pụtara Ndị dịrị gị ọnọrọ bụ ndewo